di anyị gee ntị o ị na-achọ ịzụ ụgbọala nke ọhụrụ maọbụ nke anyarala ntakịrị sedan trọk maọbụ SUV Sterling Macall Toyota bụ ebe a nọ ha nwere ihe karịrị puku ụgbọala abụọ nke ga-abụ isi na ya zụrụ uru abụrụ bọkwụ lekọ ọlalekọ ga-enyere gị aka ịhụ na ịzụpụtara ụdị ụgbọala bụla ị chọrọ ha ga-ahaziri gị ụgbọala gbanwere gị mmanụ n'akwụghị afọ afọ abụọ zuru ezu ma kpaa ụgbọala gị aka ka ọ sụrụ gede bụrụ oyoko ịma tụtụrụ ekwentị ugbu a kpọọ lekọ ọlalekọ n'akara 832-807-3581 ma ọ bụ bịa bịa na Sterling McCall Toyota 9400 Southwest Freeway Houston Texas 77074 aghala ịjụ ase lekọ ọlalekọ ka ị wee nweta uru ahụ a na-ekwu maka ya ọkacha na ụgbọala Camry RAV4 Highlander na Tundra lekọ ọlalekọ 832-807-3581 kpọọ ya ugbu a ka ịghọta Igbo anyị na-asụ